AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi nwanne m onye Igbo ka Chineke gọzie gị ka Chineke nọnyere gị na ezinụlọ gị ka udo ya na-achị n'ime ndụ gị ụbọchị niile biko anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ anyị ka ji isiokwu a nke na-asị nhọrọ nke pụrụ ịla anyị n'iyi na-aga n'iru n'ihi na ọ bụrụ na anyị leruo anya ị ga-ahụ na ọtụtụ ihe na-eme na gburugburu ebe mụ na gị bi ọ dị ndị ụfọdụ ọba ịhụ gị chewe ọ bụ gịnị na-eme n'ihi na ụdị ndị ya bụ ndị ọ bụ ụdị akparamàgwa ụfọdụ ha ga-akpa ga-echewesị ihe a ọ gbakwa aka gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-ekweta sị na nke a bụ eziokwu ma ọ bụrụ na anyị bụ ndị na-eleru anyị ala mgbe Chineke dịnyere Jona ozi jona chizonarị onwe ya n'iru chineke n'ime afọ azụ mgbe jona bụ onye azụ lụrụ ịhụ na ọ gara ozi nke chineke kwadobere maka ya ka anyị gatụ n'akwụkwọ jona isi abụọ amaokwu nke asatọ akwụkwọ jona isi abụọ amaokwu nke asatọ ọ na-asị ndị na-arịba ama ihe efu dị iche iche nke na-abụghị ihe àmà ebere ha ka ha na-arapụ gị onye na-ege ntị ole otu isi ahapụ ebere nke Chineke site n'ịrịba ama icheta ihe ndị ahụ bụ n'ihe ndị na-egbuda mmụọ karịa ihe nke na-ewuli mmụọ elu olee otu echiche gị mgbe niile ga-esi bụrụ na inye anụ arụ ihe ọ chọrọ ọ dị mgbe anyị na-ekwu okwu mgbe gara aga mmekwa ka anyị mata na mmadụ a ị na-ele anya gị onwe gị na mụ onwe m anyị bụ mmadụ ndị dị ụzọ abụọ anyị na-ebi ndụ nke a na-ahụ anya ma ọ bụ ndụ nke elu ahụ a nke bụ mmadụ nke a na-ahụ n'ime m na n'ime gị ma e nwere mmadụ nke ime mmụọ cheta mgbe anyị na-akọwa ihe gbasara ịdị ọcha na isiokwu ihe niile nke anyị na-atụgharị n'ụbọchị taa ọ dabere n'ịdị ọcha akọwara m ịdị ọcha ama m na anyị echefubeghị na ọ bụ ịdị ọcha nke ime mmụọ na nke elu arụ ọ dịghị ụzọ ọ bụla esi adị ọcha nke nkọwa a hapụrụ o kwesịrị na anyị ga-abụ ndị ga-adị ọcha zuo oke ọtụtụ n'ime anyị abịa anyị asị na anyị anaghị ekpere arụsị n'ihi na anyị na-achịrị akwụkwọ nsọ anyị ụbọchị ụka ma gaa ụka tụfuekwa ọtụtụ mgbe n'ụlọ ụka tụfuekwa ọtụtụ mgbe ịga ozi n'otu ụzọ ma ọ bụ ụzọ ọzọ imekwa ihe ndị ọzọ nke na-egosi na mmadụ n'ezie ji chi nke ọ na-efe wee kpọrọ ihe anyị na-etinye aka n'ihe ndị a niile ma ọ bụ nga ahụ bụ nga o biri isi aṅa ekwe ka ihe nke na-adịghị ihe ọ bụ napụ gị ngọzi nke Chineke kwadobere gị n'ọdịniru isi aṅa edowe onwe gị n'ọnọdụ nke ọ ga-abụ na ị nwetaghị ihe ọ gaara abụ ihe ndị anyị na-atụgharị uche ha n'ụbọchị taa gị gị onye na-ege m ntị ọ bụ ihe nke dịrị mụ na gị ihe anyị kwesịrị ịkpọ mkpa ihe anyị kwesịrị ilebara anya n'ihi na ọ bụrụ na anyị mee ihe kwesịrị anyị mee anyị ga-abụ ndị a ga-ewuli elu ndị ha na Chineke ga na-anọkọ mgbe niile kedu otu anyị ga-esi wee bụrụ ndị ga-ewere ihe na-aba uru na-agbanwere Chineke ọkwa ị maara ihe a na-akpọ ihe akpụrụ akpụ ọ bụrụ na anyị amaghị ihe a na-akpọ ihe akpụrụ akpụ ịgawa ahịa ụbọchị ọzọ leruo anya ndị a na-ere akwa akwa nke ụmụ nwoke na-eyi na nke ụmụ nwaanyị na-eyi akwa ndị bụ ndị ọkwụ ogologo na uwe ndị na-agbada agbada ụmụ nwaanyị na-eyi ihe ndị ahụ eyinyere akwa ahụ ka ịhụ otu akwa ahụ dị nke ahụ ga-eme ka ịghọta nke ahụ ga-eme ka ịmata ihe a na-akpọ ihe akpụrụ akpụ ma ọ bụrụ na anyị amaghị ihe akpụrụ akpụ ife chi ọzọ nke anyị na-ekwu okwu ya n'ụzọ dị otu a karịrị ihe ndị ahụ akpụrụ akpụ anyị ga-esi aṅa wetuo chineke anyị ala were ihe ndị ahụ chee n'iru anyị n'ịhụ na anyị kụnyere aka n'ụzọ dị otu a anyị ewere chineke dowe n'otu akụkụ were ihe ndị ahụ che n'iru akparamagwa gị na agwa m na anụ arụ na-egosipụta ụkpụrụ ma bụ ihe nke na-achị ndụ anyị gụọ akwụkwọ ndị Rom isi mbụ bido n'amaokwu nke iri na asatọ ruo n'amaokwu nke iri abụọ na itoolu onye ọ bụla nke na-agbakute Chineke azụ na-achụgharị ihe ndị nke ahụ ha na-eji edowe n'ọnọdụ nke Chineke bụ onye na-etufu ọtụtụ ihe na mgbe n'ihu ọ bụnarị m ugbu a n'ụzọ dị aṅaa Chineke kere gị ka ịchọta udo ka ịchọta ọṅụ ka ịchọta iru ọma n'aka ya ọ bụghị n'ihe ndị nke a o ji mee ka ndụ bụrụ ihe e wuliri elu ma ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa na-ewere Chineke dowe n'otu akụkụ ma chee ihe ndị a dum iru mee ka ngọzi mụ na gị bụrụ nke anyị na-agaghị enweta anyị ewere ngọzi ndị ahụ ree n'ihi ihe nke anyị na-ahụ n'anya ihe nke anyị ga-anụ ụtọ ya na ihe nke anyị ga-emetụ aka ma emesịa gị onye mụ na ya na-atụgharị uche o kwere anyị nghọta na ihe ndị a apụghị igboro anyị mkpa ihe ndị a apụghị inye anyị afọ ojuju ọ bụ ihe ndị ọ bụ imechakwa gị na-achọ ọzọ ọ bụ ya ka m ji na-arịọ nwoke nwaanyị onye ntolọbịa mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa lebatụ anya n'ime ndụ gị biko nwanne m nwoke nwanne m nwaanyị ọ bụ gịnị bụ ihe ahụ nke na-eduba gị n'ịgha ụgha ịsị ọ bụ ihe a ka m ji na-eme ihe a were chineke na-edowe n'otu akụkụ n'ihi na ị chere n'ọba ebe ahụ ka ị ga-enweta afọ ojuju ma ana m eme ka ị mara n'ụbọchị taa sị na ọ dịghị ụzọ dị ebe ahụ ihe ndị a niile na-alalụ ọ na-alalụ mmadụ lalụọ mkpụrụ obi onye ahụ ọ ga-amasị m n'ụbọchị taa ka anyị leba anya n'ime ndụ anyị wepụsie ihe ndị a niile na-anaghị enye afọ ojuju ma lekwasị chineke anya onye ahụ nke kere anyị n'elu ụwa nke a ọ maara ihe anyị chọrọ ọ maara ihe na-akpa anyị mkpa ma biko kwe ka ihe na-akpa gị mkpa n'ụbọchị taa ka ọ bụrụ ihe nke ga-aba n'ihe mgbe ị na-aga njem n'ụzọ dị otu a onye nwe m ga-agọzi gị biko anyị ga na-agakwa n'iru n'ụbọchị na-abịa abịa ruekwa mgbe anyị ga-ahazi ihe ndị a niile ka onye nwe m nọnyere gị bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com maọbụ arigiria at gmail dot com kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo n'ime obi onye ọma na-ege ntị nọ na-ekpere onye mgbasa ozi ekpere mgbe anyị ga-akpọbata ya ma ugbu a ka anyị nụ abụ nke ga-ewuli mmụọ anyị Woo! ekelela ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke na ngọzi ya baru n'ụba n'aha jizọs unu emeela na abụọma nkunu nyere anyị ezi onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ olee otu ị dị gị onye ọma na-ege m ntị n'oge nke a ihe ga gara gị nke ọma amara Chineke bara gị ụba ngọzi ya wụsakwara gị dịka mmiri ozuzo ohere ọzọ afọkwarala anyị dịka amara Chineke si dị ịnụ okwu ya n'oge a ka anyị kpee ekpere Chineke anyị onye dị nsọ onye hụrụ anyị n'anya onye ịhụnanya ya na-enweghị atụ imeela n'ihi ịdị mma gị na obi ebere gị n'ebe anyị nọ imekwala n'ihi ịhụnanya gị ka ị na-egosipụta na ndụ anyị n'ụzọ niile dị iche iche meere anyị ebere n'ihi aha gị Gbaghara anyị mmehie anyị niile na njehie anyị, Chineke anyị, n'oge nke a anyị na-eji n'okwu gị. Nye anyị nghọta, nyekwa anyị ike ma gbaa anyị ume iji je n'ụzọ gị n'aha Jizọs. Amen. Anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ Jenesis isi iri atọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ. Akwụkwọ Jenesis isi iri atọ na anọ amaokwu nke mbụ na nke abụọ dina bụ nwa nwanyị lia nke ọ mụrụ nye Jekọb wee pụọ ịhụ ụmụ nwanyị ndị inyom ala ahụ shekem bụ nwa nwoke hemia onye hevit isi ala ahụ wee hụ ya o kuru ya dị na nyere ya wedaa ya n'ala isiokwu anyị n'oge a bụ jiri izu na-eto jiri izu na-eto ọ dị ihe ndị bekee na-akpọ rape nke ahụ bụ ịba nwaanyị n'ike n'aka nke ọzọ ọ dị nke ndị bekee na-akpọkwa seduz nke ahụ bụ ime ka nwoke mee ihe na gị n'obi ime ụzọ ihe abụọ a bụ otu okwu ọ dị site na mgbe ochie ọ ka dịkwa taa mana ihe ọ na-akpọ anyị bụ inwe nlekere anya n'ihi ọ dị akụkọ akọrọ atụrụ jụrụ ụmụ ya sị ihe a ga-eme unu gbo ole unu amụta ihe ọtụtụ ndị ụmụ ya kwuo ihe niile ha chọrọ ikwu otu si otu ugbo mana n'ụbọchị taa ana m asị gị ekwela ka o mee gị otu ugbo were ihe mere onye ọzọ mụrụ ihe were ihe mere onye ọzọ mụrụ ihe n'ihi dịka edere ya n'akwụkwọ nsọ ọ bụrụ ị na-ege akwụkwọ nta akụkọ ma ọ bụ igwe na-agbasa ozi n'ikuku ma ọ bụ nke na-egosipụta onyonyo anyị na-ahụ na arụrụ ala a ka dịkwa a na-eme ya si n'ụbọchị rue n'ụbọchị si n'izu rue n'izu si n'ọnwa rue n'ọnwa si n'afọ rue n'afọ ọfụbeghị gịnị mere ihe mere ebe a bụ na di na otu nwa agbọghọ Jekọb nwere kwadoro onwe ya leruo onwe ya anya dị mma ile anya ya baa n'ime obodo ịga hụ ụmụ ndị ọzọ ka anyị ghọta ebe a na di na si na agbụrụ Jekọb ndị maara okwu Chineke ndị eji ịtụ egwu Chineke na-azụ mana n'obodo ebe ọ bara bụ ndị na-amaghị Chineke ihe dị ha mma ka ha na-eme ọka nke nwa onye isi ala enweghị ihe ọ ga emejọ ewezugakwa ma ọ bụ o mejọrọ ihe agbarasị emena mana ọ bụrụ na o metụtaghị ihe agbarasị emena ihe ọ bụla ọ na-eme dị mma mgbe dina ji baa nwa a kpọrọ ya n'ike di ya ebute evute aghara mana ọ dị ihe anyị chọrọ ilenyetụ anya n'ime akwụkwọ nsọ n'ihi anyị ile anya n'ụbọchị anyị taa ọtụtụ ihe ize ndụ na-adịrị ndị ntorobịa na-esi n'ebe ndị nne na nna nọ anyị lee dina, mgbe ọ chọrọ ịpụ ọ bụrụ na nne ya ma ọ bụ ndị nke tọrọ ya kpọrọ ha sị ị gaghị ịga obodo a adịghị mma iji chọrọ ịga n'oge dị ugbu a ekwesịghị ekwesị ọ bụrụ na ị ga-efu gị na dede gị ma ọ bụ gị na onye ọzọ kwesịrị ịdị n'ihi ndị Igbo si na anaghị adị mmadụ abụọ ahụ mmụọ ọ gaghị ịba n'ihe ize ndụ dịka ihe edere n'akwụkwọ efesọs isi isi ma okwu nke mbụ na nke abụọ si dị ọsụ ụmụ na-egenụ ndị mụrụ nụ ntị ọka nke n'ime onye nwe anyị n'ihi ihe a bụ iwu mbụ nke Chineke nyere nke bụ nkwa n'ime ya anyị ile anya n'ihe edere na akwụkwọ ilu isi iri abụọ na abụọ ma okwu nke iri na ise ọ si na nzuzu ma ọ bụ amaghị ihe iberibe dị n'obi nwatakịrị ọ bụ mkpanaka mkpanaka ka eji akụfu ya kụba ya izu na ịdị mma na amamihe n'ime ọ bụrụ anyị were kwuo oge anyị gụọ ihe edere n'akwụkwọ ilu isi isii bido na amaokwu nke iri abụọ ruo na nke iri abụọ na atọ anyị gị ihe okwu niile o kwuru gbasara ndụmọdụ nye onye na-etolite etolite gịnị ka anyị na-achọ iwefụta ebe a na n'ụbọchị anyị taa onye na-etolite etolite na ndị gbara ya gburugburu kwesịrị inwe nlekere anya ha kwesịrị ịbụ ndị na-eji izu na-eme ihe nwatakịrị kwesịrị ịma ebe o kwesịrị ịga mgbe o kwesịrị ịga nwatakịrị ekwesịghị ịga ebe naanị ya na-aga mgbe ebe niile dere ji n'ihi ọ bụrụ na di na-apụghị mgbe ahụ o ji fụọ ọ gaghị inwe nsogbu a ọ na-eme n'ụbọchị anyị taa ọtụtụ mgbe ọtụtụ akụkọ ndị a na-akọ bụ na nwa agbọghọ maọbụ bụ nwa okorobịa lere onwe ya anya ya eburu n'obi na ya etojuola na ọ dịghị si ihe gị ime ya ya agaghị ije baa na nzọmije ọjọọ ọ bụghị na ovu n'obi ka ọ gaa na nke nwoke ọ bụghị na ovu n'obi ịga imerụ ahụ ya mana n'ihi onweghị nlekere anya o jighị izu ya mee ihe ka o kwesịrị iji ya mee ya zọbara onwe ya ụkwụ n'ize ndụ nke na ọfụtaghị n'ime ya na-enweghị mmerụ ọ bụ ya bụ ihe o ji dị mkpa n'agbanyeghị otu isi maa mma na-agbanye otu isi nwe ume kwanyere ihe na-eme eme ugwu n'ihi ọ bụrụ di Jizọs mgbe ọ nọ n'ụwa ọ dị otu ihe na-adị ya esi n'ebe ọ nọ fụọ gaa ebe ọzọ ọ bụ ihe kwesịrị onye ntorobịa n'oge nke a n'ihi akụkọ ọjọọ ndị a niile anyị na-anụ ọ bụ ihe na-eme eme ọ bụ ihe nwa Chineke kwesịkwara na iji kpakọọ onwe ya ọnụ na-ejide onwe ya aka na-ajụ onwe ya ajụjụ mgbe ọbụla ọ chọrọ ịpụ o meela di na o butere nsogbu n'ezinụlọ nye mmadụ niile ekwela ka o mee gị ka ọ ghara ibute nsogbu ka anyị kpee ekpere imeela Chineke anyị nke eluigwe n'ihi ị na-adọ anyị aka na ntị isi na mgbe ruo na mgbe nye anyị izu nke ị na-eje ije n'ime ụwa a nyekwa anyị nghọta n'aha Jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 07063637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot maọbụ arnigiria at gmail com ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ugbu a ka anyị were ohere a kelee onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye okenye chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke ngọzi ya na ịhụnanya ya dakwasị gị n'ezinụlọ gị n'aha jizọs amen megide gị nnọọ mgbe niile dịkwa ike dịkwa ọtụtụ ngọzi ya na mgbahara aga m ejekwuru nna aga m ejekwuru nna aga m ebe

na abuja anya n'aka ekwensụ n'ime mmehie ya n'ime nsogbu ya nna onye dị ihe n'igwe nwere ọnọdụ ma ọ na-asị m mma chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo